ụtụtụ ọma nụ ụmụ ọdịnala Igbo chi eke ofogo asị m na eke taa eketara anyị ihe ọma ma kepụrụ anyị ihe ọjọọ asị m na akakaka ya amaghị na jijiji anya amaghị asị m na ọfọ na ogu na-egwu ana ilo na-asị na-egwu ala ọfọ na ogu enwere mkpochi asị m na anyị ga-ejere obodo na anyị ga-anakwaziri obodo ọ na-eme n'ihu na anyị ga-anọ n'azụ ọ na-eme n'azụ anyị ga-anọ n'ihu ọ na-eme n'ihu azụ na anyị ga-anọ n'etiti a sị m na ihe ọsọ ya na-eme na nwa agụ taa ahịfịa maka na nwa eze bụ eze a sị m ihe ọma dị n'elu ya dara anyị na na ọdịnala ya pụoro anyị omekụwa were anyị ha wee fụ a sị m na anyị ga-adị ka abụọ na na-anọ n'ọnụ ihe ọ ga-eji ya bịa a sị m na anyị ga-adị ka agụ nkwọ na-agwọ target o bute ọ ga-ebuterịrị something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 My mission is to help people live better life. N'ụbọchị taata bụ eke isiokwu anyị ji bịa n'ụbọchị taata bụ ihe niile ị kwesịrị ịma gbasalụ total complete settlement of ndị mmiri ya na how to settle the marines that is marine settlement complete marine settlement onye ọka ịkpọ total complete ọlụ mmiri. Hmm? maka na ịchọghị ịlụ ọrụ mmiri lụọ ya ọfụma ka ọ ghara ịbụ na iji ekpe ile ọmasị na ịlụ ọrụ mmiri ihe niile kwesịrị ka eme ya n'anya ya ọnya ka anyị bịa ka anyị tụpere ya azụ ihe ọ ga-abụ ọ na-eme mana ndị mmiri na-enye gị nsogbu mara ihe ị nwere ike ime na etu a ga-esiri rụọ ọrụ mmiri ka ọ gaa nke ọma ka ofu denụ ọkwa anyị nwere echefukwana na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa julaị ga-ebido na julaị 6 tụtụ ndị mmadụ bago their prayer request so ọ bụrụ na ị chọrọ iso na ya nke ọnwa julaị send them message na whatsapp 0805 7837672 aga m enyere gị aka sendere ya prayer request chat sie m ka m gwa gị etu ị ga-esi wee sonye na ya echefukwara na ị ga-eme donation na token to the account ọ bụrụ na anyị chụcha aja aja bụ bido na 6 ọ ga-alas for 14 days on the 19th anyị bụzi ebu wee saraka eji emechie aja mbuli elu aja ebutighi aja na-emepe ọnụ ụzọ aja mụnwa wezana na-achụ n'onwe m adị m agbadi ya ka anyị kwesịrị ịma then nke ọzọzie bụ um, ọnwa ekụzi na ọnwa ka ọ ji wee gbagwoju oge anya na ịghọtarazi ihe ị na-eme atọ fri fri chat me you can pay a to the temple wee yọọ mmụọ na-apụ apụ ahịhịọ na ụmụ ndị nke chukwu ndị nọ n'ugochi na temple yọọ ha kpesara ha mba gị ha ga-enyere gị aka agwa nga akụzi na ọda o nwere problem ọ bụla ị nwere enwebụrụ onye nọbụ ihe na ya mbụ ma today most people are, are smiling. So never give up. Giving up is attitude of the cowards. Yes, and I know you are not a coward. So you must you do the needful. And the needful is abalankete when things are going wrong. Maka na onye kwechi ekwe. Yes. and now ka eji wee gwa gị na akwụkwọ Matu 7 7 yọọ ị ga-ayọta chọọ ị ga-achọta kụọ ha ga-emegheri gị yes you must make an effort so n'ụbọchị taa, before anyị gaa n'iru n'isiokwu anyị ji anyị ga-eme okwu na eh, egwu ị na-achọ ịnụ onye kịta na-enwe play na background ị ga-anụzi anyị mee okwu na ana one track anyị banye na ihe anyị ji maka ebe awụ ọ bụ egwu ngalaba n'afọ maka restoration ah, ah, ọdịnala Igbo ministry nke ụkwa ngalaba na Ugochitwu ọdịnala temple ọ ngalaba anyị e ji agbasa ozi ọdịnala ọha nwa tụpụta anya bụ egwu so the egwu is entirely on by me as onye isi nchụaja Ugochitwu ọdịnala temple daalụ achọrọ m ka akọrọ gị akụkọ mere eme gbasara Bluetooth mode. Ba't tayo na ron? Bumatang. I ka anyị maka ya wee bịa dịka si wee kwuo na mbụ isiokwu anyị n'ụbọchị taa anyị ji maka ya wee bịa bụ ndị mmiri ndị mmiri bụ the water element the water elements the water sprites, the mammoths There are so many. Echefukwana na enwere all the um, elemental beings na-arụ ọrụ na na the four cardinal points. What are the four cardinal points? The sun, the moon. the stars that are the fire elements. element enwere water elements. where the air elements did where the land element mba kpọtụrụ afọ some of the elements enwere the gnomes the earth the salamanders abagom the gnomes and where the water sprite um and where the marmots ndị a niile bụ the elements yes na-arụ ọrụ n'ihe niile chukwu kere eke enwere onye dị charge of flowers and plants yes enwere ndị gnomes ndị na-arụ ọrụ na-eme ka ana na-eme ọfụma ka okwute na-egwuru ugwu na-adị nọrọ ha ka bịara ịkọ maka taa ihe anyị maka ebe taata ka anyị kọwa gbasara water elements the water sprite then the etc. Uh-huh. ihe kwesịrị ịma na ndị mmiri enwere ndị ọgbanje mmiri ma like anyị ụzọ dị simple terms ihe aghọta ọfụma hmm. echefu na e nwere ọgbanje nọ na nwa ọgbanje mmiri aha nwee ezumezu dị iche iche ma ebido ịkpọsịwa ha chaa tata one and one but na-enwere ndị niile ndị ndị mmiri etu onye si dị involved in actual sense almost everybody nwere link with water yes nwere ike ị na-agba afa ịgba afa mmadụ 10 ịfụ na na-enwere ike mmadụ 8 ndị mmiri apụta n'afafa yes enwelu majority nwere more link with water yes mana etu ụfọdụ onye si nwe na etu ibi si nwe abụrụ ofu ọ nwere ndị bụ na ha wee link with water ọntụse na nne ya maọbụ nna ya nwere ike bụrụ eze nwoke maọbụ eze nwanyị in that way onye a wee nwee link with that water element maka na eju na akpụrụ ọkpụrụ nkirikiri yes nwee onye bụ n'ọbụ onye ọgba njem mmiri ka ọ bụ onye bụ na onye otu nwa onye bụ na onye a wụ a strong figure for the waters enwere ike ọ bụrụ na mgbe nne ya na-achọ nwa ma ọ bụ nna ya na-achọ nwa na they visited water water sprite yeah they visited and then they pleaded that they would like to have a child. Then, and they performed some sacrifice. In some cases, they made some promises. etu onye si ihe nye akọwa ihe na etu onye asị dị mbụ ọgwụ ndị mmiri abụrụ etu onye asị dị na ndị mmiri o nwere onye wee great personality amụrụ nka m ma esi kọwa ka ịghọta ihe na-ekwu wee great personality wute ndị mmiri yes ọ nwere onye ga-abụ ụgwọ ọbụla ndị mmiri na-ebisiti ya ọ na-afụta onwe ya dịka nnukwu mmadụ na mmiri ọ nwere ike ọ bụrụ onye ga-abụ oge ọbụla ọ na-afụta onwe ya n'etiti ndị mmiri nwere ike ọ na onye bụ onye nnukwu mmadụ na mmiri ya nwa o nwere ike ụfọdụ etu ọfụ onwe ebe akụra nụrụ ya mebi ọda little element na mmiri kwa agba ya okirikiri na-enye ọnọ dịka eze nwanyị ma ọ bụ onye gbagotara nọ ọnọ ka asị na ọ bụ eganglida asị m achọ ka anyị use simple terms ihe eji ghọta ọfụma yes maka achọghị m use oh, some terminology ịma aghọta yes onye na-afụta onwe ya n'etu a ma ọ bụ ọfụta onwe ka ya ji mmiri wee na-agwọ ndị mmadụ ọrịa ma ọ na-afụta onwe na ogo dị elu in nke <clears throat> uh, oh, kingdom yes onye na etu a nwere haya higher duty. Yes. And more link with water than a passerby. ọ gwara onye nwere link ọ nwere with mmiri adọrọ too tight. Mana yet from time to time such a person can still go to water wee kwapụ ihe aja. so etu onye a si wee dị ntango with water and etu onye ọzọ si wee dị abụchara ofu enwere eh, e ndị bụ na na-enwere ike ọ bụ land element bụ ndị ka dị more pronounced n'ọrịa ma ọ bụ nọ onye ndị ichie kpọrọ oku ma ọ bụ na ọ bụ aka ji ọfọ mgburu ma ọ bụ na arụsị sochie bụ mmụọ ọdịnala o nwere ike arụsị a na-esochi onye anwa na ya na onye wụkọ onye mmiri pịọ onye mmiri abụchara ofu yet onye ahụ nwere ike arụsị sochi ọ bụrụkwa arụsị nwere mmiri ịghọtara na onye ahụ kwa link ut water yes so ihe niile adipendịrị etu o si eme onye ka bụ ihe kwesịrị ịma then nke ọzọ si bụ ọ bụrụ na ị bụ onye mmiri enwe sayensị ị ga na-afụta ịmara na onye mmiri and let me warn ka ị ghara ịbụ onye eriri eri ka ị ghara ịbụ onye agbara ọsọ ahịa na ndụ a ikwekwana ka onye ọbụla let the person call himself or herself whatever name is none of my business don't allow anybody to separate you with your dude Yes, because of the church mindset. Some might tell you because na gịnwa na onwe gị ndị mmiri as evil, right? Mm. Maybe because of ihe a na-agwa gị n'ụlọ ụka. Therefore, ịfụta ha as For the fact they fụtara ha as evil, you are trying your best to make sure that you don't have a strong link with them, right? So mmadụ ebe na-agwa gị that you can separate yourself from them especially ụfọdụ ndị kpọrọ nwa ha spiritualism ma ọ bụ ndị si na ha na-alụrụ ụka ma ụfọdụ kwa ndị eriri eri dibịa ngwa ndị eriri eri hmm. maka dibịa na-asị ka e ege na ndị otu gị achọrọ gị ndụ ịghọtara ya nwanna na aha Ben Johnson n'aka dibịa dị a maka na onye agha na-agwaghị ihe a o chukwado ndị mmiri nke ya kpatara o ji akpọghị eje na mmiri yes ọ bụrụ na ọ marọ mmiri ọ ma na-akpọ eje na mmiri to ya na ndị nke mmiri nke ya dị nọnye harmony why na ọ na-asị ka e destroy ya relationship with gị na ndị mmiri ihe ọ na-achọ ime gị ihe abụ ka ọ gbaa ụtụ mmụọ because ọ bụrụ na e disconnect ya gị na ndị iyi ụwa gị disconnect gị na ndị otu gị ihe emesịkwa ụwa iche na life ị bịara here on earth iche na iche do you think that you came alone don't you know that ị nwere ndị otu and they came for a mission don't you know Now, if you disconnect yourself from those your spiritual forces, your spiritual mate, ndị ọgbọ ga-anwa kedu ka ị ga-esi mezi ụwa ịma na onye achọrọ ịna gị n'iyi mana onye a chọrọ iteke advantage of your ignorant therefore because of your ignorant the person can tell you whatever that suits you jos nwere nke ma eriri gị eri onye akpata na Hosea 4:6 my people are suffering because of ignorance because of lack of knowledge Hmm? so ọ bụrụ ihe dị ya ọ bụrụ na iso na ịma ihe ị na-eme ime ekweta ka mmadụ si ka o si bịa relationship gị na ndị mmiri ndị mmiri bụ ndị otu ndị mmiri bụ ndị ọgbanje gị ndị ga-akwụdoro gị na ndụ a ọha ọwụ ya spiritual back ya backbone spiritually maka ọ bụ if you disconnect yourself with your backbone people you are alone in this world you alone. If there is any threat to your life, if there is anything trying to harm you, you know you don't have backers. Therefore, you are standing alone. So don't never are you allowed that to happen. Then, ọ i around the water when you are swimming or uh, so many other things around the water. Yes, the man not likely leave only so ị ya agbazi afa afa ya agwazi gị ka ị mara the level of your commitment with the water spirits ka ofu nke ọzọ ọ nwere ihe ọzọ ndị mmadụ na-eme atribut to ndị mmiri ịbụrụ onye na-enwe sens na nlọ ọ bụrụ ebiri sens inwe na nlọ bụ uwe gosiri na inwe nọ ndị mmiri bụrụ ya enwere sens ụfọdụ ị ga-enwe na nlọ nwere ọda familiar spirits that can cause it ma na ngwa other things nwere ike ibute inwe sex na nlọ so ọ bụrụ every sex enwe ara sex na nlọ esi na ndị mmiri because ndị mmadụ these days ndị mmadụ na-ebo ndị mmiri so many things then if you are of matured age then you are sexually starved for a very long time and uh, eh, you're always thinking about sex. or you had someone, then, or you normally watch pornography or nude picture of opposite sex. In our mind, it's like photocopy. Those thoughts can play themselves back in your dreams. Therefore, if you don't want to, you need more So if you know some psychological thing, and sex stuff can cause that. You know So ọ bụrụ iwu ihe ọ dị possible ọ bụrụ iwu na-erụsi ọrụ mmiri na ịma na-enwe sex na nlọ because na some sex na nlọ inwere mgbe ụfọdụ has nothing to do with water spirits. You know so ụnụ ebozi na ha many things. enwere some familiar spirits nwere ike ime gị ka ị na-enwe sex na in order to spoil things for you you ya that bụghị anya ka so ọ bụrụ ihe ọ ebu ndị mmiri engwa so many things nwekwara ike ịgba ụchụ like setback no husband no wife and the rest of them man nọgide ọkpọ gị asị so many other things nwere ike ikwute na ọ bụrụ iwu ndị mmiri enwere ike na-agbara ụchụ mmụọ ma ọ mmadụ ma ọ gwara onwe gị mmụọ nwere ike ịgba ụchụ for negligence or emeghị kwesịrị ime mmụọ nwekwara ike ịgba for because of ihe niile dị involved and mmadụ nwere ike ịgba ụtụ. otu onye nwere ike ịgba nwa ụchụ site na ochi metara onwe gị like when they a married woman and they sleep around with mmụọ nwere ike ịgba ụchụ da ụchụ imetara onwe gị nwere ike ịgba ụtụ by sleeping with your broad relation nwere ike ịgba ụtụ by maybe n'iwe homo or n'iwe lesbian nwere ike ịgba ụtụ maka na etinyere aka n'ịkwafu ọbara like abortion and rest of them. So enwere so many things nwere ike ịkọsi ya familiar spirit take form. Now, ọ bụrụ na ị chọrọ ka a rụọ ọrụ ọrụ mmiri ọrụ mmiri dị otu na-abụ nke bụ ikpe ile ọma nwee nke bụ total bribe price that is ịkwụ ngọ and ịlụ ọrụ mmụọ ụfọdụ ijekwuzi na ụfọdụ ndị mmadụ dị so desperate for money o nwere ọtụtụ ndị mmadụ nwere nwere price tag n'ụlọ ha na-arụ kama ihe a nọwụ igwe ha ọnụ kama ihe ya nye ha ọrụ ha ebubiri ya ọnụ such a people can ha nwere standard aja ji ọrụ mmiri kama na ihe a na-eme wụ mgbe kama ọ ya agbabiri gbubie ya ọnụ mana ihe na-agwa gị nwa onye na-alụ ndị mmadụ ọrụ mmiri ọlụ ezigwa ndị mmadụ kebe isiokwu ọrụ mmiri ka ị chọrọ ịrụ ya ịkwụ ngọ ị chọrọ ikpere ile ọma gwa ya nke bụ eziokwu ọ ghara ịbụ na ikpere ile ọma ọ na-agụ na-arụrị ọrụ mmiri ya den nke ọzọ ọ bụrụ na ị chọrọ ịrụ ọrụ mmiri dibịa ya arụrụ gị ọrụ mmiri ga-agba akwa mmanụ mmiri ọya anọ na mmiri wee rụ ya bụ ọrụ ụfọdụ na-asị na n'iwu riri iwu dị na ọ ga-abụrịrị mmiri be nna onye anwa ọ bụchara eziokwu enyi si na ọ bụchara eziokwu bụ na na in spiritual term enwere ihe dị cast on stone example ebe m mụrụ nwa diana mmiri ose dị that place adịghị ekwe mmadụ chụọ aja na ya bụ mmiri ịghọtara ya taizi arụsị ikwu nne m mmiri so arụsị ikwu nne m ama ekwe ka ị chụọ aja na ya bụ mmiri so ma ya bụ alụsị mmiri alụsị alụsị ikwu nne m dị na my temple yes eje m je gbata dị mmiri mana eje m gbata dị mmiri gbata dị mmiri budata na tempụl jezie na mmiri ọzọ ya na ya na-erikọ kwari ihe ọrụ na-eri e enwere ndị bụ na mmiri chi ha nọ n'ime ịkpa ma obodo ụfọdụ enwere mmiri mebi ha nwebe mmiri mgbe gboo mana do the activities of the villagers mmiri achụpụ mmiri bịanụ ọ dịbe na-alụghị ọrụ ga ọ dịziri ịma na mmiri ahụ o ji alụ ọrụ na mmiri o nwere mmiri dịbere versatile yes na most work ebe alụ na ya ga-aga like Niger Niger dị so versatile that most of mmiri si na ogheribe anya n'igbo anya bụkwa link with Niger ebe ha Niger jikọrọ ihe dị mkpa ihe dị mkpa abụrụ na iwu na mmadụ o nwere onye nkwara ike ije na mmiri be nna gị jee lụta alụghị ọrụ ma ọ gara ọgarọ so ịfụna na not cast on stone ihe dị mkpa bụ na onye na-arụ ya maara ihe ọ na-eme ọ bụrụ na ọ m na-arụ ya e nwere mmiri na-abụ nna eji alụghị ọrụ mmiri yes there is na mmiri adịbe nna m ọ bụrụ na mmiri anwa njụọ mmiri anwa onye na-etu anyị jere ije lụọ ọrụ mmiri a nọrọ na mmiri gị mmiri na-etu a wee lụọ ya kpọọ mmiri ya oku ya bịa were oku ọ ya bịa ọsọ na ọ ya bịa so be it example ọ bụrụ na na mụ na gị dị mma ịnọ Lagos and achọrọ m iwe iwe imewe bill to you once m package dat ya wee bill very well and do the need for address ya properly to you put your phone number hazie etu mkpesị isi wee hazie and then uh, mgbe o na park na-eje that ya destination Lagos believe in me Mary wee biil ọ ga-erugo nwa aka yes mana ọ bụrụ na nwere were wee biil a ije of ije tinye na moto na-eje Lagos ije tinye na moto na-eje Abuja ọma elu gị aka so ihe niile a is down to the person na-alụ the work ọ bụrụ na the person made the right turn. ezampụl ụfọdụ ndị mmadụ na-eji alụ ọrụ arụcha ọrụ agba ndị mmadụ ụtụ ụfọdụ agwa na sinsi ahụ chachiri ọrụ mmiri na prọblem e ka njọ ọ na mmadụ kpọọ obe jere be nna gị ruo na mmiri be nna gị ama ọtọ nọ ụdị na ọbịara ịrụghị ọrụ mmiri ọrụ ha ama aga maka na anọrọ ụwa ọkụrụ ọgwọ anọrọ ụwa ọrụtọ pipụ na-eklem ka e wee sị na onye ha si n'aka chukwu ha sị na ha agba ọsọ agwụ mana ọ nọ na soshal midia na-ezuru talenti ihe ọ na-eme ọ na-eso onye ọ na-eso onye ihe onye akụziri ọmụrụ ihe onye akụziri ọmụrụ ihe onye akụziri ọmụrụ oje chọrọ ofu wanub sefcon na ofu obodo nwa nọrọ ebe a na-eme kasị ofu ihe mana ọ madị humble enough to go and be mentored by somebody a gwara nwanne the prophet of the old like uh, Moses trained Aaron Elijah trained Elisha um, um, uh, this priest, high priest, train on Samuel. For the prophet of the old, one prophet of the old that name on your serve. You must be mentor. So that that person will be your spiritual mentor and be backing you. Think I read them out or not. Ndị Igbo na-akpọ ya ịgba ọsọ agwụ ịgba ọsọ agwụ abụrụ language of today ọ dị mara gboo ya si ga-agbanyerịrị the person will mentor you ọ ya abụrịrị nna unu ọ bụrụ ọsọ ndị ọdịnala ka a na-akpọ ọrụ akpọkwuru ndị ụka kpatara na kali Church their belief is one because you must pass through seminary the senior priest lecturers will lecture you on the rudiments of the liturgy of the church ya ka ha ji eme ofe ndị Pentecostal will still go to Pentecostal uh, school of pastors for ndị chọrọ ije ọ gwara ndị wụ ndị ọkụrụ ọgwụ enwere ebe onye ha sapụ na-emekasị ofe ihe etu akwa ọtụ ndị dibịa na tụrụ ime ahụ mmekasị ọ na-eme kasị omee nke atọ ya lọk ije na biya ọgba ụtụ ụfọdụ ga-eje na mmiri jee ebe anyị egbusi ọbara ọba anyị na-egwu na mmiri bụ useless because ndị mmiri na-asọ mpịtọ ụfọdụ ga-eje gbawara ọba na-awụsasị mmadụ na ọbara anyị na-egwu na mmiri ahụ useless let me tell you how it will be ọ bụrụ m nwa zara na na my temple ebe m kwadoro ndị mmiri ọnọdụ mmiri chi m ya mmiri ikwu nne m ụnyaahụ mmiri be nna m ụnyaahụ eh? down ebe ahụ kwadoro ndị mmiri ọnọdụ ihe mere ọ bụ dekoreta ndị mmiri mmawa ha akwa ha nọrọ n'ite metụta ihe niile dozie ọfụma ọfụ ha dị ya m wee jee dọrọ ha na gwa ha na mgbe ọbụla m chọrọ igburu ụlọ ihe mmeghe nje na ilo ọbe nna nka nọ rụọkwa ọrụ ha ụlọ ụlọ ndị mmiri dozie ya were okwu tie ma ihe niile eji akwado ala ndị mmiri jekwado ya ebe ahụ gwa ha na mgbe ọbụla m chọrọ igburu anụ ewere m ọfụ ụnụ jebe n'ebe a je gbuoro ụnụ anụ ebe a ka mma ga gburu ụnụ ihe mma ya mana n'ebe ha nọ na tempụl enwemedo ha ma mbụ hises ma bụrụ ha kandụl, ma atụ ha nzu ma atụ ha edo ma atụ ha nkwụ ọkụ ịghọtara den mana ebe igbuzi anụ igbuzi ihe mma bụ n'ebe a dọrọ ha n'ebe ha na-ana egbu ife ịmọrọ na ọ bụrụ na igbute ite bido gbiwe gbiwe ọbara arụsị ka ị na-akwadozi mara ụfọdụ n'ime na-eji agbachi ihu ọlụ ụlụ na na-achọ ịgbachi ụlụ mana na-eme onwe ụlụ ịmara na ebute ite gbaaba ya mmiri jekwute ofe mmiri gba na ya ee gbuwere ya anụ ndị ya ịmara na udu akọ mmiri ka ị na-emezi n'ọrụ ndị mmiri ka ndị mmiri abụrụ arụsị natara mana ihe mere iji emekasị nwere ọrụ ụfọdụ n'ime unu ga-ewere ewu juo igbuo na mmiri wụsacha onye rụrụ ọrụ mmiri na ahụ ya n'ahụ buruzie anụ jee taa who is fooling who <coughs> sorry all the elements the fishes and the all the living beings in the water ịma ọ na ha enwere ubi ma ọ bụ ọba mana chukwu nke igwe na-azụ ha nri ịmara chi nke igwe na-esi na activities of we human being wee na-azụ ha ndị gị ajụ nwaanyị ọlụ ezi anaghị aga m na alụrụ ha ọrụ mmiri ofu ewu na ofu eburu na involve yes nke mbụ na ndị mmiri nke m nwa dị involve ọha nwa ga-eduga m ka m wee jee kwụọ ngọ n'isi ndị mmiri nke gị ya so ndị mmiri m anwa dugara m wee jee n'ọnya bụ ọlụ njecha ọrụ mmiri bata m eburu ha ofu ka ha na-edu ude ka onye arụrụ ọrụ mmiri ọrụ mmiri na-edu ude anyị na-edu ude ya na ụfọdụ ọrụ mmiri nke ọzọ m ji alụ for the na na ndị mmiri nke gị m enye ha ewu ebe ọ na nyedo ndị mmiri gị nwa na-alụ ọrụ mmiri were wee si lụọ ọrụ mmiri afta ka akwachara ihe niile na baf nye ndị mmiri nke gị ihe chi anọ ndị mmiri nke m dutere m ije ije ịbịakwụ ngọ ga-erikwa ihe chi ọkpa anọ ee mana m were ewu nke m jee na mmiri adị m egwu ya egwu maka na mee m ọtọrọ na mmiri bikọs ọbara anyị gbusara ebe a udo sawa a na-elebagị nweta ewu a gbatụm ya mmiri nwa obere then I ọ bụrụ na ndị mmiri chọọ ha ewere ya ma ha mmemme ha det ewerizie ọnwụzie na mmiri ahụ then the fishes ọsa aka ka abịa merụ ndị mmiri na all the elements nọ na mmiri ha ewee nwa aṅụrị ha wee tinye ọrụ na ayọ nna ya na-asịrị ọrụ wee eze anaghị arụ na mmiri taa maka ihe na ọ chụrụ aja chukwu okike ịma na ndị ọ dị elements na mystic ịma na ha na-ekpe ekpere asị ya Nkwa mkpaịcha ahụ ibu niile anyị ewere m ewu a wee si lụọ ya maka na ọrụ ọbụla arụchara n'ala Igbo gbuori ya ewu nye ha ewu were ewu wee si lụọ adị arụ ya nụ na akpa ọnya na adị agba nkwụ ugboro na abụ igo a na n'ala Igbo bidoro ya ewu amasa na awasa amamihe gbasara ana atụ times so m were ewu a wee si lụọ ọrụ awa eburu m ihe ndị ọgbanje enu ala tọwara ha on the way coming back ndị otu m akpọzie m ndị otu m ndị ọrụ mmiri ndị ndị mmiri abịa kwụrụ ngọ ya na ndị mmiri nke m ha sozie gbagota n'elu ala ka anyị jegbuzie egbe eji emesara aka oke zarasị arụ ya na ụfọdụ na-eji ịrụ ụfọdụ jee mee ọtọ nọ na mmiri ụfọdụ na-eji ebe a ha jikọ ewu bịa ha jiri ewu ha abịa ha eje kwụsị ọbara na ewu na mmiri mechaa mụọ elementị na mmiri um, akpịrị eburuzie ha n'anụ ụzọ jee rie ihu hidfulu ihu those fishes nọ na mmiri all dị elements ha mụrụ ọnụ ha na-eri ife ịbanyezie ha ọbara ịnaba onye ọcha nna ya dị oche. ma ụlọ ha nwere ofu ihe chọpa anọ dị anọ ndị nke nọ n'ụlọ kama nata onye anyị na-alụ ọrụ ọrụ mmiri ma lụọ ya ka ọ gaa nke ọma ọ bụrụ for any reason na m na-eji ọkụkọ lụwa ọrụ mmiri ị maa na ọkụkọ ahụ nyere ndị mmiri ndị mmiri nke gị na ọkụ ọkụkọ ka m menyekwa ndị mmiri nke m maka na ọha nwa dị bakbod ọha nwa ga-etinye aka wee jee kwụọ ngwọ nwaanyị anwa nwaanyị mmiri ma ọ nwoke mmiri ahụ ka udo obi dị ka ịfụrụ ihe sọrọ mmiri mere na ọrụ ụfọdụ na-arụ adịghị aga aga ọtara ya so ọ bụrụ ihe dị na ya and make sure ihe niile ngwongwo na-adị n'ime ezuru oke maka na ngwongwo niile a na-adị n'ime ya nwere ihe o ripresentarị ihe a nọka ịgba nkwụ nwaanyị ịnụ ọnụ mmiri nọka ịgba nkwụ nwaanyị mgbe a na-asị weta ọtaba weta siga weta nka weta nka weta ncha weta nka etu a ka esi eke ụmụ okorobịa ụmụ agbọghọbịa ma ndị nne ma ndị nwa ọkụ ma ihe niile na nwanne ha nwaanyị na ndị etu a ka ọ dịkwara nke ị na-akwanye ndị mmiri ihe niile ị na-eti na mmiri nwere ihe o riprezentị nwere ndị nwunye I'm walking the theater any na when they were. Once it is they will share it. What is here? Well, we see. Well, what understand? All of me are on. I are yours. No, I have to clean up. Mani meri oya bata n'olu ga gara. Ma aga mana nwa uwe ya na-alụ n'ọlụ One nke ịma. Ide ebe For that, agba agha ọsọ afịa. Were all for ma ụfọdụ asịzie gị ụfọdụ anaghị ego egwu o ruzie ebe anwa. Ọ um. egbu ewu a n'ihu gị. Ịna na ọnwụrụkwa ewu enye na ha jele ọtụtụ ndị mmadụ na-eme ịmarọ etu a nnọkịta anyị zaa na nrụọrụ nrụọrụ mmiri mmadụ ịnọ na-ede ihe ọ pụtara bụ na ewu ịnọ ga-eje na mmiri eburi ịnọ a ga-egbu eburi ịnọ na tempụl mana ọ nwere ndị na agha onwe ha aghọ ha lụrụ mmadụ ịnọ ọrụ mmiri same day ewerụzi ofe ugboro ndị nke ha na ụdị na ka a sị ekwu ego <laughs> na-ajụ ndị na-ana ese egwu ego ụnụ ka eze adaba arụta ego na ọrụ dibịa o nwere ego ị na-ese egwu maka ndị ahụ nwetara ọrụ a ọha nwedi mmadụ ịma ọ na-enye juo dibịa afọ ọ bụ ọbụrọgwụ na ajọ ọfịa ha ọha pụtara mmadụ ịnọ and they expected four portion ịma ọ na inye ha four portion ha enye gị mana mgbe i jezi na-achọ ka ị short change ha they ya short chenji yourself because ya are denying them ịma ọ na mmụọ ị na-enye ha ihe chi ọma na mmụọ ha na-enye gị nke ukwu mana mgbe ịbazi gbawa ha anya ka ọ bụrụ na ha ide ego ịnọ ee eh, na ị na-alụ nka na ịlalụ nka ka ị were ego dị ọrụ ihe ya shitin yasef ọ ihe ndị ahụ ihe ị kwesịrị ịma na nke mbụgoro mbụ ị kwesịrị ịma na ofu nke ọzọzi ị kwesịrị ịma bụ na maka n'ihi na ọrụ mmiri a na-alụ ụbụ ịkwụ ngọ ọ bụrụ na anyị nyesi ya nke anwa ebunu nke anwa anyị ga-egbuzi n'ụlọ bụ nke ọ ga na egbuo anyị were eme sara aka ọnọdụ ka onye ji gba nkwụ nwaanyị gbacha nkwụ nwaanyị Den egbuzie ewu ma wọteva wee sie nri reception a ga-enye ndị niile bịara agbamnkwụ ọnya ka ọ na-awa emeta bịara ụlọ gbuo egwu na awa were sie nri wee mesa aka ma mmanya aya ka o wee gasịa maka na ihe kwesịrị ịma gbasara ọrụ mmiri Den ọrụ mmiri abụrụ cast on stone na ọ ga-abụrịrị mmiri be nna gị ihe onye na-agba afa ga-eme onye ma mmiri sochi gị ọ bụrụ na ọ m alụ ọ bụrụ na nchọ ya nọ be nna m wee ọrịa yes mma nọ ebe a wee kpọọ mmiri chi gị si ya bịa kwa n'eze na-ebi okwu na mmiri be nna ya bịa were oke nke bụ eziokwu na ọya bịa maka na ihe a na-alụ ụgbọ ọrụ mmụọ and distance is not a barrier ụtara ya otu a ka esi alụ ọrụ mmụọ ọrụ mmiri ọgazie ụfọdụ nwekwara ike ịsị gị na a alụ ọrụ mmiri onye onye anọrọ nso ihe ọ na-akọ ọwụ otu ka o si mara because alụmdi na nwunye na n'igbo ma na enwere ike ịlụ ọrụ nụọ mmemme di na nwunye wute atụ onye na-anụ ya anọghị nso yes etu a ka ọ dị na ọrụ mmụọ onye na-eje na be bụ ije gwọrọ ụgwọ ọgwụ onye dịọ ya prezent mana ọrụchaa ya kasịa spel ọgba ruo ebe ị nọ ọsọ ya bụgoro nọ na mba Cambodia mana ọ bụrụ na so for the fact na mmadụ nwere ike kasị spel ruo ebe ị nọ etu a ka ọ dịkwa na mmadụ nwere ike ịrụ ọrụ ngosi ruo ebe ị nọ kama na ihe dị na ya bụ na onye na-arụ ọrụ ọgwụ na omewure ọcha n'ụzọ ọkụ nwere ike omewuri ya maka na agwụ ya e, e, e, agbagotara mana ihe ụfọdụ emewuro asị na ọdụrọ pọsịbụl ihe dị n'ọrụ mmụọ ebuka yes ihe dị n'ọrụ mmụọ buru ibu maka onye na-achọ ime nke ọjọọ anyị nido ya prezent na ọrụ ya ọga etu a ọ dịkwa onye na-alụ ekwu okwu ngosi n'isi m ọ dịpendị dị pawa so onye na-arụ ya bụ ọrụ ọ bụrụ ya so etu a ka esi alụ ọlụ mmiri ọlụ mmiri aga ọlụ mmiri m na-alụ alụcha ọlụ mmiri m rapasisias rapa na-adị n'ime ya ihe niile abụ ihe eji chụọ aja dasisias na bụ ihe eji mesara aka maka na anyị gbawa nkwụ n'ala Igbo na anyị na-etinye akwa ọgwọ n'ọnwa anyị na-anụ anụ ihe egotarị ya akwa na-ama ọgụ ya ma ọ bụ igotarị nne ya akwa ma ọ gotarị ikwe ma ọ bụ ibe so akwa ahụ adị na esisi asị ahụ dị ya reprezentịrị akwa nwaanyị na-egotara nwaanyị anyị bịara ime mgbankwụ ya dịka esi gwa gị na e, e, ekwu ngwọ nwaanyị bụ ịgba nkwụ ya rivas tasisi asị a nwere ike ọ bụrụ nwaanyị na-akụ azụ ma nwaanyị na-ahụ olugbu na mmiri ma nwaanyị na-amacha ụkwa na mmiri ya afụdasisi asị ọfụ ha na he obi aṅụrị aṅụ ọ ga-eji wee were ya nwa akwa ọ datụ what counts ọ saraka ọsa na arụ ọrụ mmụ a ga-eme saraka mgbe ị bịara ịgba nkwụ nwaanyị ma ọ na imere mmanya ya ebutere ụmụnna m ihe niile ọ ka arụ nwa wee nwee aṅụrị so ọ bụrụ na alụchalụ ọrụ mmiri that does not mean na arụ ọrụ mmiri once and for all nazi ebe nna gị ezughị ọ eziokwu ka mma arụ ga-atụ e bụrụ nwaanyị lese n'iwe onye Oraifite a na-anụghị n'ọzọ obodo ma ọ na-anụ na Nnewi eji nnebọrịnta nso anyị wee ma atụ ọ bụrụ na arụchaa gị that, do, that will never stop you from visiting your parents and then dị ga-erigbo nwatakịrị a nke ọma ịnọkwa nọkwa igoro ọgụgoro bred jee na be na nna gị si ya mami daji abịa nka nke n'ụlọ a sị nka mụ na mkparịtakwa nkata na mmadụ ka unu mere ata bred atịja bred wee ha wee jụọ nwa m kedu ka gị na di si ebi ụna na ọfụma esi ya na-ebi ọmọ na-ebi ọfụma mana n'ọkwado etu amụtabara nwa ma ọ bụ nke a ma nke ọzọ ha tee gị alụ gwa gị ihe ị ga-eme e, etu a ka ọ dị gị na ndị mmiri na-abịa kwụọ ngọ dị mmiri gị ka dị mmiri gị hapụ ka ịnụọ dị n'elu ụwa does not mean na inwe ọzọ link with water ihe ị ga na-eme wee nọ nọ nọ igorokwa ihe ọnụ na-eri ya emegbu ya anwụ na-arụchagoro gị ọrụ mmiri dongo go and las. yes because ihe na-esi na nke onye akarịa a eh, marina is always a marina for life and ndị mmiri nwere nnukwute blessing ha ga na-enye gị ma ọ bụrụ na ị na-abịa ha nso I'm a living witness <laughs> so ihe ị ga-eme bụ iruo igolu iweta nzu iweta nzu iweta edo weta nkwụ ọkụ weta gbakwa ahụ na mgbe ọhụrụ ị na-eji akwapụ ibu aja iwere were ego ayọrọ ụgwọrọ mkpụrụ ịnọ tinye n'ime ihe eji etinye ego ayọrọ a ka ọ ya agbọnwa ụgwọ ọbụla iji nọrọ mmadụ mana mmụọ iji akwụ ya den chọzie ego chọzie ego ọ bụrụgoro na 50 naira ma 100 naira obere ego ọbụla tinye esi ha na ego anyị na-etinye bụ ka ha were wee goro ihe ọbụla o ihe ọbụla kwesịrị ịdị n'ihe aja a mana ọ dịrị ya ha biko ha were ego a wee gozie tinyewe m ihe ụtọ chọọ ihe ọnụ na-eri groundnut eh, biskit shuga and eh, ụmụ ihe ọnụ na-eri ihe ụtọ gasị ma rice ma tami moroko wunye bulie na baf iruo iwe ekene ha si ndị mmiri m ekenekwa m ọnụ mmiri chi m ekene m gị weda ma ị nọ na mmiri chi ma ọ nọ na mmiri chi ọnwa ị nọ na mmiri chi kpọọ mmiri chi si abịakwa ịkpọwazie ndị mmiri ịkpọcha ndị otu gị ndị iyi ụwa gị ndị ọgbanje gị ndị otu gị si abiko na-ebiakwa kpaa afa gị si a na-ebịakwa n'ụbọchị tata na ịnweta ahụ ihe ọnụ na-eri ka anyị nyekwa gị ihe ọnụ na-eri mmaji kwuru mmaji ịyọwa ha etu o si wee dokwa ha ihe na-akpa gị ọ bụrụ na ọnwa ka ị na-achọ isi ana ị na-achọ nwa ọ bụrụ na ego ka ị na-achọ nwa na-achọ ego ịkpụcha ihe niile ị na-achọ ịdọghị ya nawa ịnọkwa nọkwa dọkwa mee etu ọma nke bụ eziokwu na ọnwụ niile eme etu a gị na o nwere ihe ga-eme ka ha ghara ịda anụ ahịhịọ gị na-emere gị ka ịyọ ịghọtara ya so etu a ka ị ga-esi na-eme ụtụtụ ụlọkwa nọkwa ije mee ihe ịmara etu ahụ a isi eji akọsa ya ethnic parents ya challenges ị na-enwe na ya marriage ha tụnye gị alụ e, etu a ka ị ga-esikwa ịnọkọ nwa challenges of life ị na-enwe jekwa ndị mmiri gị ọha bụ ndị otu ya awụ ha abụ ya spiritual partners gwa ha si anịkọ na-ekwe problem inwe agwa gị ihe ị ga-eme ịnọkwa nọkwa ije ebe a je wụọ ahụ hmm? then ọ dị very important so ọrụ mmiri abụrụ ọrụ ya wee lụchazie ijebe they are people they are spiritual backers ịnọkwa n'ọkwa nọkwanyekwa kpọtụrụ gwa ha gwa ha gwa ha etu o sitere gị yọkwa ha ihe dị gị mkpa dan nke ọzọ ya amazikwa bụ ihe gbasara ọlụ mmiri abụọ eh? in this ọlụ mmiri of eten ịlụchaa ya gbaa mbọ from time to time jebisiti ha nke ọzọ ndị mmiri na-asọkwa apitos ndị mmiri na-asọ apitos Don't be jumping from one man to another. If you want to be have relationship, have only one person. If when you are done with this person for any reason, maybe lack of compatibility, then you can switch and let them know. No, only again. Like Mungawezana. If I'm dating anybody or a, a woman in my life, now, ndị ego I must mention the person's name gbama ezumezu n'ọkwa onye a ọ bụ mụ na ya na ndụ a ya and maintaining one radiation will help you but I'm going to add multiple radiation you know characteristics and vibration the aura individual the different by different Remember that do you see these colors these colors of rainbow That is how our characteristics and our aura and radiations represent. O radiation si n'ebe ha nọ and aura si n'ebe ha nọ represent green. When nke ha represent red, when nke ha represent blue, all these colors. Now, if the color that radiates from you, yes, go on in the manner, then and you are dating people with multiple colors that cannot even go well or give primary or even secondary color, then you are in trouble. So it must be somebody that have um, a lot in common, share the same radiation, nor in the same harmony for goodies to keep flowing. But when you are dating multiple people, you are confusing your aura and radiation altogether. Therefore, you are bringing, you know what you Let me tell you one thing. gaa na ndụmọdụ nwere gị ahụ jee for ndị agbara ọrụ ị bụrụ onye agbara ọrụ never you for any reason start dating onye na-arụrụ ọrụ etago o nwere aja afa mkparị a na-akpọ ụfọdụ ndị ụmụ nwaanyị na-arụ ọrụ na saịdị ebe anyị nọ maka ịtụ ụfọdụ n'ime ha si ebi lif jọmpịn fọm onye ụfọdụ na-ede etukwu dia client onye bịa ka ha rụọrọ ha ọrụ ọ bụ ọ na-emekwa ụmụ nwoke mana ana m achọ ịgwa na lif life is enough ịkwata ihu ọlụ gị ịkwatụ ihu ọlụ gị chọwa onye na-eme gị ịkwatụzi ihu ọlụ gị jee gwọwa ọgwụ chọwa oke ite ị na-agwọ ka iwe na-arụ ọrụ ịma ọnụ nwere ọtụ ndị bịawa ọgwụ ka ha ji arụ ọrụ ịmara yes ọgwụ ka ha ji arụ ọrụ so Jafọ wepụ aka etu onye ọbụla bụ onye bịara ọrụ ya ọrụ wepụ aka etu onye ọbụla bịalụnụ ka anyị kụziere ya ọrụ no you should not be if you want for any reason you want to marry someone else then look for a neutral person because when you are taking advantage of somebody that came for work onye a nwere ike she might not like you but for the fact that she is stranded o jiri ego o ji alụ ọlụ so ọ na-efidu ka ọ na ọ ya kwuo na catch ka ọ na kind so such a person is not happy be happy with you so even the um, love wey na make is not even love there is no harmony in it instead of that spiritual exercise and joyful activities to lift spiritually is bringing down because the other party, the partner, the other, the, the other sex partner is not even happy. Because on a pillow, oh, na they go ask there. Ah, on a pillow, oh, na they take advantage of her. one a feel oh, na na na na eh, eh, take advantage of her. Na na emie eh, ihe si n'obi ah, for you to get all the spiritual benefit of joyful activities which sense is a part of it, then there must be harmony. There will be, there will be this longing, joyful activities for the both hearts. Natalia? So, but somebody on the Adiana, e nwere ike ikpota gị onto se na ọ nọ na tight corner. So this is from it. There are good advice I will give you. Give Gịwa onye akpọrọ ọrụ maka na ị continue like that. Kewe eziokwu. na o nwere onye gị na-enye emekọcha onwe ka ọ bụrụ onye akpọrọ ọrụ mana bikos na o nwere ego esi a ka ịlụ e ọrụ ya ọrụ therefore you want to take advantage of her mgbe ọnwụ na o rializiri onwe ya wesi sị oh, this man took advantage of me obe akwa arịrị ihe si ya ga na fight gị mgbe ọ fight wazi nwere na-asị na mmadụ na fight ọgba mmadụ na fight ọgbakọrọ mmadụ na-emebi ihe ọrụ gị pụtara ya then gị nwawa onye ofeke hmm? this one goes for you never anybody deceive you no na change enye power by sleeping with you ma ọ bụ na ọ dị na gị ọrụ ọrụ wee gazie ma ọ bụ na ọ dị na gị onye gị more power this is palace nnukwu asị ịghọtara ya uh, never you fall for those cheap cheap ụfọdụ ndị na-efu efu mmadụ ịghọtara ya uh-huh. so don't do that ọ ụmụ ihe na ga-eme ka ị na-egurori ihu ọlụ gị maka nwaanyị na-efi ụdị ọnwụ na ịkwọ na kaachị ka ịkwọ na kaị kedu ka o si dị ka ọlụọ na alụọ ya ga ọsọ ka ọ transfer power well power is not like that hmm? spiritual power is not like that so ihe ị ga-eme spiritual power is what you cultivate and grows gradually mana ọ bụrụ na mmadụ sị gị nọọ ka ọ wụnye spam na ahụ ka ị ka o wee translate nye gị ike asịkwa ee onye na-ekweta ụdị ihe na-ete ma na nwere mgbe ya nọkọta eje amụọ ndị so ọkọtik pipụl ịma ọnụ onwe ndị agbara ọrụ ọkọt weda ma ọ nwe pas ma prọfet ma dibịa ịma ọnụ onwe ndị a na-agba ọsọ afọ ịma abụ ọ nara <laughs> ụfọdụ n'ime na amara ọnụ na ndị a na-eri eri o nwere ndị onye iyi ejekwa ọkrọs anaghị ịnagokwa gụ onwe nweta ebe dachiri menu n'ebe na o gị ịmara weda hapụ nne ma ọ kpọrọ onwe ya ọkpọrọ onwe ya pastọ ọkpọrọ onwe ya prọfet ọkpọrọ onwe ya dibia ịmara na ụfọdụ ndị akpọrọ ọrụ nọ n'otu nzuzo ịmara ọka isi ana yes e aha onye kpọrọ onwe ya agbagoghị ọsọ afịa ịmaa na iso na ndị eji ọnụọgụ so be wise if for anything you like somebody you want to date the person or you want to marry the person let it be from your heart but let it not be the onye dị etu a take advantage of you maka ndụ gị ịwa ọchịcha vidiyo nwa ajụjụ nwere n'ihe nkụzi taa then send the other message na whatsapp 0805 78 37 672 ọ bụrụkwa na ị ịwọchị vidiyo anyị anyị na-eme kwa ụbọchị kwa ụbọchị ihe nweta ya na agwa YouTube chanel Ogbuefi Eze-Ana Ugochi tubelu Oraifite hmm? debe ihe nweta ya then ị nwekwara ike ịnwetakwa m na Facebook na my Facebook page hmm? bụ ehm, Ogbuefi Eze-Ana Ugochi tubelu Oraifite ịchọ ka anyị gbaara gị afa miri emi ma ọ bụ n'ọrụ nwọrụ mmụọ ọbụla send them message na WhatsApp 0805 37 672 ya gazie na afọ